Ọkụkọ na-arọgọrọ itoolu, chetakwa mma ya. na-arọgọrọ itoolu, chetakwa mma gburu ya. The chicken frowns at the cooking pot, ignoring the knife that killed it.